igbo obi igbo n'ọbịa m n'isi ọgba m n'uche ọgba m n'ọnụ oselu n'uche agba n'uche gboo ogori otigbuo ya nwa n'akwụkwọ ọpịa m n'uche okpuo m agwọ na-ekene m anya maka na eziokwu udo mkpụrụ akụ na-akpọ m oku n'eziokwu agwụ mbịa na-akpọ m udo nwa ezi ha bagọrọ na-akpọ m mmụọ nwe mmụọ ajụjụ nna ajụ onye ka anyị azaba maka na ikoro eke na-akpọ m ikoro oye na-akpọ m akpọ ikoro akwụ na-akpọ m nkwọ na-akpọ m kere nke ya azade ogene na-akpọ m ekwe na-akpọ m ụyọ na-akpọ m ikoro na-akpọkwu mmanwụ ka njọ ndị be anyị nke ya aza aza ka m mara maka na eziokwu ọkụkọ na-eme ọgbara chi gbara ka oruo ogbo ya akpa nke ya ọma ji ahịa chi ọkụ ajọ ife wee jụba adịdọ na-emenya ma mmanwụ ka m gbadowe eziokwu na-ekene na m ugwu napụrụ dịka ite ebo ya ajụ n'isi ịmakwa na nwaanyị ime na-eme dere pụrụ ewuchi o ruo mbọsị ewuchi eji nwa ya n'afọ mbọsị abụ ka ime na-eme ihe ọkwa mụmụ ụgwọ napụrụ dịka ite bo ya dụ n'isi ka nje eri ya n'afa mụmụ ọpịa gbara nwata kpachara na agbara aka nkụ nata ihe owu nwata chụrụ ụgbara aka mmiri ka nje eri ya n'afa aka nna eru n'afa nke nna eri ji egọbakwuo m agụba ntibe okoko okoko kere ife nji emebe amamibe nji eme nwaanyị kpụ nwa n'ọhụ ka njụwa nnecha anya ma okwu anya chere ka ọchị nwaanyị onye ọ dị ejewere onwe ya maka na eziokwu alụnchi na-eri ntị eri nke a sị na idegede dị mma iri dị mma a sị m nwere otu ama nri eriri mana alụnchi na-eri ntị na-eri nke orie na ozu nkakwụ ọma pichie ọnụ maka na eziokwu arụjiriri nkakwụ ya kpa na anya ọma hụrụ nnene adịdị one na-emenya m mmanwụ ka njọba ide eji okwugwu na n'ọfịa ọnọzikwu ihe ka mara ajọ ọfịa na-edo kedizi nkakwụ na inye ọnọkwa nso mgbedike dike omem n'isi ka mgbadebe mgbadike atụ egwu ikoro eke ka njụwa ode njinjime abụji igbo na nke igbo na ruo ụlọ ọta ka agụ igbo niile asị m adịdo ne na-eme ya m mmanwụ ka njụwa nkwankwa nkwa gị zọgụ ịnọkwa nso ka mgbadobe ọnyị ka ọ dọrọ agbala nze agbala nze na ịnọkwa nso ka mgbadobe ichisa mba gụrụ nọkwa nso sinio belụ n'ọgbụ ọkpụ tọrọkpụ na nnewi na-ekere m anya orugo mgbe m ji ma mmanwụ ka njeba ndị mụnaba na-eme mmanwụ ọka aka oji oto chief kris oni ya ọka aka ịnọkwa nso orugo mgbe m ji akpere anyị emedike maka na eziokwu ọgba m na ụlọ okpuo m n'ọnụ ọbana ka ọba n'ọnụ kwajọ ife ka m gbadobe chief kosmos a ga-agbo eze ọkpọka ji na abi na-enekwa mmanwụ na-eme anya ele anyị ha emenya ma mmanwụ ka m gbadobe ome ka ọ dị mma na isochi na nnukwu onu mmanwụ gụnụnụ ne ka m si emenya ma mmanwụ maka na eziokwu ọgụ nna nna aka oghere naghị nna aka ọkụ nna gohere nwee ọya ya n'aka ka m jụwa ajụwa asị na onye ọkụ nyụrụ n'aka m ma menyụ ọkụ asị ebe ọkụ nyọrọ ama wesa ọkụ eziokwu orugo mgbe m ji akpakụ ndị chi akpakụ ndị mmụọ maka na eziokwu ọbịa m ka o si abịa n'isi eburu m ogidi mewe mmanwụ mgbe m ebu nwere mgbe ajara tinye n'aka mmọnwa kụrụ m nze kụrụ ọzọ kụrụ ogori nwaanyị kụrụ nwa dị ya na agwọ kụrụ ada wee kụrụ ọkpụ gbadobe okokookokoko ọbịa m n'isi maka na eziokwu ọgba m n'uche ọgba m na awọ orugo mgbe m ji akpa ji okwu oke nkịta utu ọnya ọnya na ekene n'anya ozu evu n'isi utu ekenirie o rugo mgbe m ji ekwunya m okwu ka mgbadowe ewuo m ha ewuo m ka mgbaba ndị mmadụ na-emekwenị mmanwụ maka na ọbịa m n'uche ọbịa m n'isi mma agha igbo niile mma agha igbo na nsụka kedizi orugo mgbe m ji ekwunye m okwu ijele igbo niile fleva afrịka mmanwụ na nka agụrụzi igbo ka ị na-eme mmanwụ isi ụmụnze agbado ịnọ enugwu akpa aja ike obodo iji ene mmanwụ emewe ka mgbadowe ọha madike ewu m na mmanwụ hụrụgo mgbe m ji ekwunye m okwu mba anyị na ọ na-abụ onwe ka o si wee gbajuo dọrọ akpọkoo ndị nwe mmanwụ maka na eziokwu okwu bana ọhịrị ha chọba nnụnụ ọnụ ogologo ọba na ikiri ya chọba nnụnụ ọkwụ ọdụ ọma bụrụ nnene asọkwu da ahụ ebeghị nzọ gụ anya m okwu ka m jụwa ka m gbadobe kele igbo n'ọnọkwa n'ụlọ mmanwụ na ajọ ọbịa kedu ife a na-emeji mmanwụ ji wekwu n'ahịa anyị mmanwụ igbo na-eti anachagbuo nya ka m ji ajụ ebe ka ụnụ jewere ekperime ji wee vuru nta ijewara igbo be anyị alụsị ndị igbo na-alụzikwa ọrụ dibịa igbo ụnụ na-ekwuzikwa okwu ogiri isi mmụọ igbo ji agba abụọ nagbuo nzu na-edo anagbuo ọhụọ igbo na-eji n'aka nakwuo ya e ka o ji abụ ekwuwe okwu mgbe gboo asị na-eji ọhụọ nwoke ji ọkwọ nwaanyị ji ọkwọ kwa eziokwu mana tata ka njụọ nya ma ọkwọ na alụ jikwa ọrụ ka ọ bụ osisi ngụkụ nu ji ka mara amara igbo ọba anyị na eziokwu eziokwu ejegha adị adị na-awa anyị n'afa maka na eziokwu anyị soro ndị ụka wee gbadowe nwoke ji gụwa egwu chetikororotikoji na iko ndị ụka ha bụgwu ndị ụka kwa iko ọ bụrụ ajọ ife mana onye na-agwaba na ọba ji ihu iko ọ bụrụ iko nsọ ọkwa eziokwu ka njụwa ndị ara nọ n'ụzọ onye na-atụgharị ime nwata nwaanyị na-ekwu kwedo ime onye tụgharị ya ndị a bụ nsọ asị gị akpa na ndị ụka aka maka na o nwere ife na-agwa m n'apa ọ na-abụ ndị igbo nwa ndị ụkọchukwu enye anyị okwuchukwu si onye ọ nkwadobe na ohi anwa nwa ọkwa nnene mana onwe ka ụkọchukwu si wee nwụ ndị igbo ebe aka n'isi na-arụ emegbuo onye bi na onye tere mmanụ aka ọ bụ mmemme mmanụ ka eyi bịa ka onye gboo nnọọ kpọpụ mgba anya ọ bụ fada eji ha nwụ ogboja ya nwụọ nwa ka ụwa dịrị mma ka njụwa jụwa fada eji ha nwụ ọkwapasa anyị kwadobe bishọp nwụọ na ọ bụ nsọ kedụ ka o yi ejiwe onye igbo nwụọ na-abịa okwuchukwu ọgaranya nwụọ bishọp esoro na ya ozu ogbenye nwụọ katkis enye m na ebe n'anya ka m jụọ unu onwe bụ ogbenye e mere nait ka m jụọ ajụjụ ndị ụka nchegharị ogbenye ọ na-abụ dịka mbụ ụlọ ọkwa ndị ji ego mana abịa na okwu arụsị na dibịa ogenanya na ogbenye na-abụ dibịa ọma bụrụ eziokwu eke oke n'aka n'aka mara onye akpọrọ asị ka njuke n'ụlọ o nwere ndị sị na anyị na-ekwere ajọchi nke ndị ụka ji uwe mawuwe igbo ka njukere na ajụjụ maka na eziokwu nkwuwe ka o si gba nna n'ogbo mebiere m ife mmanya dịba mgbe ya agbụzi ga agbụ akwọnụ mgbe ọzọ ka akọcha anya m ive maka na eziokwu taka ụnụ ya na-enecha mma mmọnwụ wee pie aka n'isi maka na eziokwu ka e arụsị ha na aka na abụka ka eji evu oke arụsị ya ka m ji abụ nkwube utu kwụrụ ọtọ dịka onye awa gada abụọ ma o merie nu ma na mechaa ọ gbụghakwa nke ovu n'ọnụ ma dịrị ka ozu nwụrụ anwụ maka na eziokwu ọnwa egbu nto rie evekere isi mgbọrọkọ na-egbu ude na ọnwụnwụ chi ya o ji eme asụcha akwa ebe ọdụ oti nke utika nke ọ na-ebe nne ya ọma bụrụ nnene ogbu ọja ndị igbo nwa n'aka ka gbadobe ihe okokokokokoko ewo m na mmanwụ ewuo m ewuo m oṅụṅụ ije mụ na enu ụwa mmanwụ na igbo bụ igbo mmanwụ anakwa alụ ana na-emezi mmanwụ na-anazi mmanwụ igbo na-ejiji ekwentị akpa oku ajụjụ na ajụ omenala ọkakwụ ọtọ ka mmara ka njebekele a sị na eziokwu eziokwu ozu bụ ka igbo a na-amali ya nkwụ ọcha na nkwụ eme ụmụazị eti ntị ike ndị jizi anụnụ gbachi ụzọ bụ wee meta abaji ji ọcha ndị ejiri ntị ịchọ mma ka mgbadowe kene isi samba agụrụ ọnọkwa nso ọ na igwe agụrụ ijebere na ka mara mara ikuku ama na ọnya kedizi mgbe a na-eme mmanwụ mgbe ọ na abịa ejidi ọdụ igwe amarịa ya nkwụ na-ebe n'anya abaru ajara nkwa ma hụrụ ọmụ mana tata ndebe anya onye na-azọzi nkwụ mmanwụ anagwuo ụmụ okorobịa emebegbuo igbo ekwentị ewubegbuo ndị sagị nkarịa omenana nazie ya ka m ji asị kama mmanwụ abụrụ ọdụ mmanwụ echere kama mmanwụ ụmụ nwaanyị mmanwa afọ ọzọ maka na eziokwu mmanwụ na amụrụ ụmụ nwaanyị achịrị ma wụrụ nsu oyi ọkụ maka nsọ wụrụ ọkụ omenala na n'ike ka nataba ogbuọcha igbo niile ka nserebe okwu oserebe mgbe e meriri ekwucha anya ma okwu okokokoko opurobios igwe ejenga ife abụ